Vidio Lee ihe nzuzo ndị na-eme ude agaghị agwa gị ụbọchị iri nke ọnwa Ọgọst, afọ puku abụọ na iri na asatọ.